Ọlụ ndị ozi isi nke iri na iteghete o wee ruo mgbe Apolos nọ na Kọrent na Pọl mgbe ọ gabigasịrị n'ime elu ala ọ bịaruru Efesọs hụ mmadụ ụfọdụ ndị na-eso ụzọ Jizọs o wee sị ha unu natara mmụọ nsọ mgbe unu kwere ha sị ya ee e kama anyị anụghị ọbụna ma enyere mmụọ nsọ o wee sị ọ bụ ịba n'ime gịnịkwa ka e mere unu baptizim ha wee sị ịba n'ime baptizim nke Jọn Pọl wee sị Jọn ji baptizim nke nchegharị eme baptizim na-asị ndị Juu ka ha kwere n'onye ahụ nke gaje ịbịa n'azụ ya nke ahụ bụ na Jizọs mgbe ha nụrụ nke a e wee mee ha baptizim ịba n'aha onye nwe anyị Jizọs mgbe Pọl bikwasịrị ha aka ya abụọ n'isi mmụọ nsọ wee bịakwasị ha a wee kwuo okwu n'asụsụ dị iche iche ọzọ bụkwa amụma ha niile ra ka ndị ikom iri na abụọ wee baa n'ụlọ nzukọ ha wee na-ekwuwa okwu ogologo ọnwa atọ na-agwa ha okwu n'ihe niile banyere alaeze Chineke na-emekwa ka ha kwenye ha ma mgbe obi mmadụ ụfọdụ mere etili mgbe ha gharakwa ikwenye na-ekwu ihe ọjọọ banyere ụzọ Jizọs n'iru ọra mmadụ o wee si n'ebe ha nọ pụa kewapụ ndị na-eso ụzọ Jizọs na-ekwu okwu kwa ụbọchị n'ụlọ akwụkwọ Taịronọs e wee na-eme nke a ogologo arọ abụọ ya mere ndị niile bi na Esia nụrụ okwu onye nwe ma ndị Juu ma ndị Grik Chineke wee na-alụkwa ọrụ dị ike site n'aka Pọl dịka a na-anụghị mgbe ọbụla ya mere a na-esi n'arụ ya wetara ndị arụ na-adịghị ike ịchafụ ma ọ bụ akwa apron ọrịa ha wee laa n'arụ ha ajọ mmụọ niile apụtakwa ma ụfọdụ n'ime ndị Juu ndị na-ejegharị bụ ndị si na ha na-achụpụ ndị ajọ mmụọ tinyekwara aka ha ịgbakwasị aha onye nwe anyị Jizọs n'isi ndị nwere ajọ mmụọ ahụ na-asị ewere m Jizọs onye Pọl na-ekwusa gbaa unu iyi ụmụ ndị ikom asaa nke otu onye Juu a na-akpọ Skiva mgbe onye isi nchụàjà dị ndị mere nke a ajọ ụmụ ahụ wee zaa si ha Jizọs ka m matara amakwara m Pọl ma ọnụ onwe unu bụ ọdịndị nwoke ahụ onye ajọ mmụọ dị n'ime ya wee wụkwasị ha karịa ha abụọ o nwekwara ike na-arụ ha ya mere ha si n'ụlọ ahụ gbapụ gbara ọtọ emerụkwa ha arụ e wee mee ka ndị niile ndị bi na Efesọs na ndị Juu ma ndị Grik mara nke a ha niile wee tụọ egwu e mekwara aha onye nwe anyị Jizọs ka ọ dị ukwuu ọtụtụ mmadụ n'etiti ndị kweere na Jizọs bịakwara na-ekwupụta na-akụkwa ihe niile ha na-eme ọ dịghịkwa mmadụ ole na ole n'etiti ndị na-eme mgbaasị kpokọtara akwụkwọ ha rechapụ ha ọkụ na ire ọra mmadụ ha wee gụọ ọnụ ahịa ha wee hụ na ọ bụ ọgụ nna ego ọlaọcha isii na nna ise otu a ka okwu onye nwe were ike na-aga n'iru n'iru na-adịkwa ire ma mgbe ihe ndị a mezuru Pọl zubere na mmụọ ya ịga Jerusalem mgbe ọ ga-agabigasị n'ime Masedonia na Akaya sị mgbe m rusiri ebe ahụ aghaghị m ịhụkwa Rom mgbe o zigasịrị na Masedonia mmadụ abụọ n'ime ndị na-ejere ya ozi bụ Timoti na Erastus ya onwe ya wee nọdụ na Esia nwa oge ma ihe dị ka oge awa ahụ ọ bụghị mkpasu nta pụtara banyere ụzọ Jizọs n'ihi na otu nwoke aha ya bụ Dimitrios bụ ụzụ ọlaọcha onye na akpụ ụlọ nsọ nta nke ọlaọcha nke Diana ọ bụghị ụlọ nta ka onye ahụ na-ewetara ndị ọka ndị kpọkọrọ ha na ndị na-alụ ọlụ dị otu ahụ wee sị ndị ikom unu maara na anyị nwere akụ anyị site n'ọlụ a ma unu na-ahụ na-anụkwa na ọ bụghị naanị na Efesọs kama ọ fọdụrụ ihe nta ka ọ bụrụ n'eshia niile ka Pọl nke arafuru oke igwe mmadụ wepụkwa ha n'ezi ụzọ ebe ọ na-asị na ihe eji aka mee abụghị chi ọ bụghịkwa naanị na ihe ize ndụ dị na a ga-eleli ọlụ anyị nka kama na a ga-agụkwa ụlọ nke oke chi nwanyị ahụ bụ Diana n'ihe efu na adajekwa isi n'ịdị ukwuu ya weda ya n'ala onye si dum na elu ụwa dum mmadụ bi na-asọpụ ma mgbe ha nụrụ nke a ha wee jupụta n'ọnụma tikwa mkpu obodo ahụ wee jupụta na aghara ahụ ha wee were otu obi nụba n'ime ebe a na-ekiri ihe mgbe ha jidesiri gaius na aristakọs ndị masedonia ndị na-eso pọl n'ije ma mgbe pọl zubere ịbakwuru ọra mmadụ ahụ ndị na-eso ụzọ jizọs ekweghị ya ụfọdụkwa n'etiti ndị isi esia ebe ha bụ ndị enyi ya ha zigara ya ozi wee rịọ ya ka ọ ghara ihe uwe ya n'ime ebe ahụ a na-ekiri ihe ya mere ụfọdụ na-eti mkpu n'otu ihe ụfọdụ na-etikwa ihe ọzọ n'ihi na nzukọ ahụ na-agba aghara ndị karịrị n'ọnụọgụgụ n'etiti ha amataghịkwa ihe ha jiri zukọọ ha wee si n'etiti igwe mmadụ ahụ nupụ Alexander ebe ndị Juu na-enu ya ka o buru ụzọ Alexander wee kpukpue ha aka na-achọkwa ka ọ gọpụrụ ọra mmadụ onwe ya ma mgbe ha mazuru na ọ bụ onye Juu ha niile were otu olu na-eti mkpu ihe ra ka oge awa abụọ sị ndị Efesọs dị ukwuu ma mgbe odeakwụkwọ akwụkwọ ha mesịrị ka igwe mmadụ ahụ jụrụ ọ sị ndị ikom Efesọs onye dị n'etiti mmadụ nke na-amaghị na obodo ndị Efesọs bụ odozi ụlọ nsọ oke daina ahụ na nke arụsị nke si n'eluigwe daa ya mere ebe a na-apụghị ịrụgharị ihe ndị a ụka unu aghaghị ịjụrụ na ị ghara ime ihe na-echeghị uche n'ihi na unu kutere ndị ikom ndị a n'ebe a ndị na-abụghị ndị na-ezu ihe ụlọ chi n'ori ma ọ bụ ndị na-ekwulu chi nwaanyị nke anyị ya mere ọ bụrụ na Demetrius na ndị ọka ndị soro ya nwere okwu megide onye ọbụla a na-edebe ụbọchị ikpe ndị isi nọkwa ka ha bụrịta onwe ha ebubo ma ọ bụrụ na unu na-achọ ihe ọbụla banyere okwu dị iche a ga-edozi ya na nzukọ ahụ nke ziri ezi na iwu n'ihi na anyị nọ n'ihe ize ndụ na a ga-eji ihe mere taa bụọ anyị ebubo na anyị biliri megide ndị isi ebe ọ na-adịghị ihe wetara ya n'ihi ya anyị agaghị apụkwa ịza ajụjụ banyere mgbakọ a mgbe o kwusịrị okwu ndị a o wezilaga nzukọ ahụ